ife a na-akpọ ife nwaada etinyego ọtụtụ ngwuru n'ọnọdụ dị aṅaa wee ruwe echi ife nwaada na-ada n'ọtụtụ ngwuru dị iche iche ọtụtụ ụmụnne anyị atụọ n'akwa alịlị sị kedu ka ife nwaada ha amaghọ mgbe emejọrọ ya bụ nwaada mee ya bụ nwaada akaje kedu ka o ji wee bụrụ n'oge nke ha ka ya bụ ife di enye nsogbu ya bụ ndị be anyị ọ bụrụkwa nanị ya unu afụgo n'ugo ebelugo na mgbagbu ọ na-abụ a na-asị anyị bụ ụmụafọ igbo onye emena ka ọha onye emena ife na okwe eme onye ahụ asị ịmakwa onye ya bụ ndị ka na-etikpọ obi ha kịta ka a na-adọ aka na ntị ka ha wenata aka ha sị mbakwa na ha afụgo enuigwe anya ma ndị nke emere na mgbe gara aga chighatara azụ kịta wee na-adọsasị ụmụaka kwesịrị ị na-agba mbọ na-aga n'ihu apụta n'ọtụtụ ngwuru dị iche iche ọnọdụ ife nwaada na-ada na ngwuru ahụ aghala aghala ụfọdụ na-esenitezi ime gịnị iwebe isi mmadụ ụfọdụ ata anara isi mmadụ ụfọdụ enwezi ụmụaka na-ekunite nwu nkwụ siri ike na ana na ngwuru dị iche iche o wee bụrụ akaje emere ife nwaada o wee bụrụ ife si na nwaada emejọrọ emejọ nke elele ele abịa n'ife gbasalụ nwaada ọtụtụ ụmụnne anyị atụkwa n'akwa alịlị si na ha emee n'ife bụ ife dị na nwaada a kwamgbe kwamgbe kedụzi ka ọ ga-abụ mgbe ọbụla eji eru n'afa ọka na-apụta ngwa gee ntị abịa n'ife gbasarụ nwaada ọtụtụ ngwuru maọbụ ọtụtụ obi emeghị onye bụ ife sọsọ ofu ugboro o nwere ngwuru maọbụ obi ọ ga-abụ ịpụta enwee ife nwaada karịrị ụzọ abụọ ụzọ atọ ma ọ bụ ụzọ anọ ikekwe eli onye izizi bụ ụzọ gbapụtalụ ha n'afa a na-agbapụta so ofu ha agbala ọsọ jee mee ofu ahụ ịtọ ndị enifọla afọ esenitekwa isi na-enyekwa nsogbu ọ ya ka o ji adị oke mkpa ka ị nezie anya marụ one ọ dị abịa na bụ ife nwaada o nwere ife nwaada dị iche iche akụzibigo m ya na mgbe gara aga mana ọtụtụ ndị mmadụ ka na-echighata na-ajụ m ajụjụ maka ife gbasalụ ife nwaada a sị ka nchigata ka ntụnyekwa ya ọnụ e nwere ife nwaada dị iche iche, na nke mbụ nwaada elele ele oge buru gboo nke a wee dịrị gaba nke abụọ nwaada akwa ha akwa nke a wee dịrị gaba ọ dị gịnị ọ dị abụọ Nke atọ, nwaada ada akwara akwa mana orie ife kwesịrị na a ga-eme rie. Ikekwe erie egbughorie ozu e, ewu nwaada maọbụ ebunata ha ozu nwaada ọ na-agba na ya bụ nwaada na akwaghị ya akwa. Ikekwe erie ọ pụtazie n'afa ọ na na-esigharị ọnwụ na unu ya kwasie ya ike mana unu ama mmazi na o nwere ife orie ka o wee nara oke ya ana mmụọ. nke a wee bụrụ nke atọ nke anọ wee bụrụ nwaada eji wee mekwara ife wee bụrụ nwaada eji wee mee eji mekwara ife abịa gbasara nwaada a eji mekwara ife ọtụtụ ngwuru m ga-atụnye ya ọnụ nwa obere mama ya ha abami ime abami maka na mgbe ncha ka m na-ekwu ọ bụrụ ife niile ka a na-agba n'anwụ o nwere ọtụtụ ngwuru bụ ọtụtụ obi ji nwaada wee mekwara ife na mgbe gara aga mgbe anwa ka ụmụ nwanyị ma uru nwanyị bara ọ ya pụtara na ife ọbụla a na-eme eme kịta a na-achọ nwanyị maka nsigodo ebe a na-eje pụtaba ka anyị kwuo nke anyị ji n'ọnụ na mgbede a abịa n'ife gbasara nwaada eji mekwara ife ọtụtụ ngwuru mere ya ọtụtụ ngwuru mechalụ kwe nkwa na ọ bụrụ na o ruo na mbido ọnwa mbido ọnwa ọbụla na a ga na-emeri ya ife dị etu a ụfọdụ ekwe nkwa na ọnwa gbaa ọkara na a ga na-emeri ya ife dị etu a ụfọdụ ekwe nkwa na ngwụcha ọnwa ọbụla na ga na-emeri ya ife dị etu a ha wụ ndị gboo wee kwuchaa wee mee gịnị na ya bụ ife ọ na-aga alụ ha ndị kịta wee binitezie si na fe ejebe ụka wee gbahapụzie ya bụ nwaada o wee bidozie senite wee nyebe nsogbu ee ama na ndị ụka ga apụtasị sị ehee ọkwa ife ekwuru ekwu ọkwa ife ekwuru ekwu ngwa gee ntị abịa n'iji nwaada wee mekwara ife ọ bụghọ ife a na-afọsụ mmadụ afọọsụ n'ọnụ oyibo ọtụtụ ndị mmadụ na mgbe gboo na-ewepụta onwe ha ma ọ bụrụ na ngwuru ha na-agabiga ife siri ike ejee n'afa asị nọọ ife dị etu a ka ọ ga-abụ eme ya bụ ọnọdụ adị mma ife otu nwaada o wepụta onwe ya sisi were ya wee mee ife dị etu a mana ọ ga-agwa ha ife ha ga na-emerie ikekwe eri ọwụrụ na mbido ọnwa bụ na ọnwa bụ ọkara bụ na ngwụcha ọnwa ọnya ọtalu n'ọtụtụ obodo na ana Igbo dị iche iche bụ afa nwaanyị ka ha na-aza ehe gboo mana abịazi n'ọgbara ọfụ a mgbe ndị ọcha batalụ n'obodo ebido gbanwebie n'afa dị iche iche mana ọ bụrụ na anyị ga-agwa onwe anyị eziokwu ịnachighi azụ n'oge gboo ịfụ na ọtụtụ obodo ọtụtụ ụmụnna bụ afa nwaanyị ka obodo ahụ na-aza ma ọ bụ ụmụnna ahụ na-aza ọ ife mele ede o ji wee mee gịnị o ji wee bee nwee ụmụafọ igbo ọ dịzịkwa ka anyị na-agbata aka ka anyị ga-aga nataba azụ maka na ọ bụrụ ife niile ka anyị ga-akọ n'efere mba ụwa maka na ụnụ mana ọtụtụ mba na-anụzi igbo kịta ka nkụ ya bụ na anyị ama ndọtị nke adọtite ya aka mana ndị be anyị kwuru okwu wee sị na onye amalụ agbalụgo anyị bụ ụmụafọ igbo agbalụ amalụgo ife a na-ekwu ọ bụrụ na ngwuru unu dị etu anụnwa ife nwaada wee na-ada n'afọ ụnụ. kaba na ahụ jụọ ese ka ị mara ụdị ife nwaada ọ bụ wee mara ka a ga-esi kwọba ya onye ukwu wara nke a wee dịrị gaba ife nwaada ọzọ bụ gị bụ nwata nwaanyị mgbe ijere ije di imekwatakwala ụmụada be nna gị oke a na-ebunye ụmụada ozukwala ezu ụdị ife a na-adakwa n'afa dụka salaka ụmụada Nke a dịrị gaba gị bụ nwata nwaanyị mgbe ijere ije di imekwatara ụmụada be nna gị mana kemgbe ijere ije di ị na-echètezikwa ụmụada be nna gị Maka na ụmụada ọbụla nwere mgbe oge ha na-ewepụta ha ji ame gịnị agbakọnata na obibe nna ha enwe nzukọ mbosi ahụ ha ji enwe ọgbakọ ada si na ya bụ obi wee jee ije dị ga-esi na be di ha dị iche iche ndị be di ha dị nso wee bịa ya bụ ọgbakọ ị na-esonyekwalụ ha ụdị ife a na-awakwa n'afa nke a wee dịrị gaba ife nwaada ọzọ bụ nwaada ndị ndụ ndụ na ndị nwụrụ anwụ ibikasị gị aka ụdị nke a na-eje ije dịka gịnị amoosu unu afụgo na ife nwaada m gosili ebe a elugo ụzọ isii ma ọwa asaa ma ọwa asatọ ọ bụrụkwanụ ka esi mee nke a ka a ga-esi mee nke a ọ bụrụ ka esi mee nke a ka a ga-esi dozie nke a ya bụ kaba ahụ ọ bụrụ na ife nwaada pụta n'afa gị kaba ahụ malụ ụdị ife nwaada ọwụ wee malụ ka ị ga-esi bido kwọba ya bụ onye ukwu wa ndewonu ụmụafọ Igbo daalụnụ ada ndị gboo bụ afam ka emesịa